na nje m mkpebi nwunye bato ozugbo ịgba mkpe ya gachara ga-eme dịka omenala kwuru ọ ga-alụ nwanne di ya nwụrụ anwụ shedi ikwekwara ekwere m kee ka akwụkwọ gị si aga na nnukwu obodo ọ dị mma nne. ị dị ka onye nwere nnukwu ihe na-esogbu ya ihe na-esogbu m ngwa gwa ihe ọwụ gịnị bụ ihe dị mma ime mgbe anyị na-eso omenala nwere ike imetụta ahụike anyị ọ bụ ọrụ anyị ichedo ha abụọ gịnị kpatara deshedi ga-eji alụ daa aṅụrị ọ bụ omenala mgbe di nwaanyị nwụrụ ọ ga-alụrịrị nwanne nwoke di ya nwụrụ anwụ ọ bụ omenala n'ụzọ dị otu a a ga-eleta isi mkpe nwaanyị ahụ na ụmụ ya niile kedu maka AIDS ọ bụrụ na dee bata nwụrụ n'ihi AIDS ọ ga-ebunyelarị ya daa aṅụrị mgbe ahụ ọ ga-ebunye Deshedi nje ahụ ndị nwunye Deshedi ga-abụ ndị ọzọ ga-ebute ya n'ụzọ dị otu a echedela omenala ma echedeghị ndụ nwa nwa m ị gụrụ akwụkwọ maka njụ oge olee otu esi echede ahụike na omenala n'ọnọdụ a enwere ajụjụ abụọ m ga-aza ihe mbụ maka daa aṅụrị ịmata ma o nwere nje AIDS n'ahụ ya ime nke a ọ ga-eme nyocha ọbara pụrụ iche ọ dị mfe ọ dịghịkwa ọnụ olekwanụ nke bụ nke ọzọ ọ bụrụ na o nwere nje AIDS n'ọbara ya onye ga-elekọta ya na ụmụ ya nwa nwa m imepele m anya n'ebe ihe dị mkpa kwesịkwara ezigbo echiche dị mgbe a na-elebara nsogbu AIDS anya ihe anyị ga na-eme bụ ịkpachapụ anya ma nwee akọ ikekwe anyị bụ ụmụ nwanyị na-adị oke nwayọọ ma anyị nwere ike ịhazisi ihe n'ụzọ anyị pụrụ iche hmm. mai ila mai bo một mình cứ bố mô ila mai bo một mình cứ bê kri ila mai bo một mình cứ ca ila mai bo Ibolaji Ramatu Ibola Ichenu Ila mai bo Ila mai bo Một mình cứ mô mai bo Ila mai bo Một mình cứ bố mai bo Ila mai man bao ra ila mai bo ila mai man don bao ila mai bo ila mai bo man don yo ila mai bo ila mai man chara be ila mai bo ila mai man la bo ila mai bo aṅụrị ịghọtakwara ọnọdụ a nke ọma ee ama m na enwere ike bụrụ na di m nwụrụ n'ọrịa AIDS Ramatu ọ bụrụ na m nwere nje AIDS n'ọbara m agaghị m achọ ibufe ya onye ọzọ ya mere ọ ga-eme ka m mee nyocha ịmata ma ọ dị n'ọbara m ahụrụ m nwanne m nwoke n'anya ana m ekwe nkwa ilegide ezinụlọ n'anya agaghị ajụ ajụjụ ma m ga-emezukwa nkwa kedu maka ọ bụrụ na ọ nwụrụ n'ihi AIDS agaghị ajụ ajụjụ ma m ga-emezukwa nkwa ọ bụrụ na okwe nyocha aṅụrị egosi na ọ nwere nje ahụ m gee ntị ị nwere nhọrọ abụọ ime etinara ya ma ọlị ma ọ bụ were kọndọm ịghọtara aghọtara m <laughs>

hila ndo osisi nọ n'akụkụ ụlọ na-echedo ndị mmadụ site n'ọwụwa anyanwụ omenala anyị yiri osisi gbagitere n'ala ma otu ọ dịla n'oke ifufe osisi ga-efegharị ọ ga-agbagọ ọ bụ ya agbajie ịghọtara taa oke ifufe na-ebu omenala anyị ga-agbanwe ọnọdụ eji m ụlọ anya isi maka ikweta ime nyocha maka nje AIDS e tupu ụnụ alụọ di na nwunye ihe ọ bụla okwe nyocha ahụ bụ unu ga-enwe nkwado anyị mgbe niile gị Shedi ihe abụla okwe nyocha ahụ kwetakwa ilegide aṅụrị na ụmụ ya anya ị nwere nkwado ndị obodo niile n'obodo anyị osisi nke omenala siri ike ma na-efegharị efegharị oge na ndole nje ka che yambwati ya mgbe pani pani ane mahila nne. ka mee ya echere m na mgbe ụfọdụ ọ na-adị mma iji nwayọọ aga <laughs> n'ezie Bible.